Akụkọ ndụ ịtụkwasị Jehova obi chebere m akụkọ Izrel itaji obi kọrọ ọ bụrụ na ndị mmadụ ajụọ m ihe m merela n'ozi Jehova m na-agwa ha na m ka akpa Jehova na-eji aga ebe ọbụla ọ chọrọ ihe m bụ n'obi ekwu ihe a bụ na otu ahụ m na-ebu akpa m aga ebe ọbụla m chọrọ ibu ya aga ka m chọkwara ka Jehova na nzukọ ya na-eme m m chọrọ ka ọ bụrụ ha ga na-agwa m ebe m ga-aga na mgbe m ga-aga ebe ahụ enwe n'ọrụ ndị e nyere m ndị chọrọ ka m hapụ ihe ụfọdụ ma ọ bụkwanụ mgbe ụfọdụ mee ihe ndị nwere ike ịtụ isi m ma m hụtara na ihe ga-echebe m bụ ịtụkwasị Jehova obi otu m si mata Jehova ma tụkwasị ya obi amụrụ m n'afọ 1948 n'otu obere obodo dị n'ebe ọdịda anyanwụ Naijiria n'oge ahụ nwanne papa m ka ọ tọrọ aha ya bụ Mustafa na ọkpara nne m aha ya bụ Wahabi mere baptizim ghọọ ndị ama Jehova mgbe ndị afọ itoolu papa m nwụrụ obi gbawara m Wahabi nwanne m gwara m na anyị nwere ike ịhụ papa ọzọ ma a kpọlite ya n'ọnwụ ihe a na-akasi obi ọ gwara m mere ka m malite ịmụ Baịbụl m mere baptizim n'afọ 1963 ụmụnne m nwoke atọ ndị ọzọ mekwara baptizim n'afọ 1965 m gara soro nwanne m aha ya bụ Wilson biri na Lagos obi dị m ụtọ na enwere ndị ọsụ ụzọ mụ na ha nọ n'ọgbakọ Igbo obi otu ha si enwe obi ụtọ na otu ha si jiri ikwusa ozi ọma kpọrọ ihe mere ka mụ nwa bụrụkwa ọsụ ụzọ n'afọ 1968 otu nwanna na-eji ozi na Betel aha ya bụ Albert Olugbebi haziri ka ya na ndị na-eto eto nwee nnọkọ pụrụ iche ka ọ gwa ha na a chọkwuru ndị ọsụ pụrụ iche n'ebe ugwu naijiria m ka na-echeta okwu nwanne olugbebi ji obi ya niile gwa anyị ọ sịrị anyị unu ka bụ okorobịa unu nwere ike iji oge unu na ike unu fee Jehova e ọrụ ndị unu ga-arụ m chọrọ iwepụta onwe m jere Jehova ozi otu ahaza ya onye amụma mere n'ihi ya m dejupụtara fọm ịgba ọsọ ụzọ pụrụ iche n'ọnwa Mee afọ 1968 e zigara m ka m bụrụ ọsụ ụzọ pụrụ iche na Kano nke dị n'ebe ugwu Naịjirịa ihe a bụ n'oge a na-alụ agha Biafra n'afọ 1967 ruo 1970 agha ahụ kpọ ọkụ n'ọnụ n'ebe ugwu Naịjirịa mechazie ruo n'ebe ọwụwa anyanwụ e nwere otu nwa na-agbalịrị ime ka m ghara ịga n'ebe ugwu Naịjirịa n'ihi na ọ chọghị ka ihe mee m ma m sịrị ya obi dị m ụtọ maka echiche ọma ị na-echere m ma ọ bụrụ na Jehova chọrọ ka m jee ozi n'ebe ahụ obi siri m ike na ọ ga-anọnyere m ịtụkwasị Jehova obi n'ebe a na-alụ agha ịhụ ihe mere na Kano n'oge a na-alụ agha ọ ga-ewute gị agha ahụ mebisi ọtụtụ ihe n'obodo a buru ibu anyị nọrọ n'ozi ọma mgbe ụfọdụ anyị na-ahụ ozu ndị e gburu n'agha ahụ ọ bụ eziokwu na e nwere ụfọdụ ọgbakọ na Kano ọtụtụ n'ime ụmụnna ndị nọ ebe ahụ agbapụla ndị nkwusa fọziri n'ebe ahụ erughị mmadụ iri na ise ụjọ na-atụ ha obi dakwara ha mba obi tọgburu ụmụnna anyị ndị ahụ atọgbu mgbe anyị bụ ndị ọzụzọ pụrụ iche isii rutere ebe ahụ otu anyị si gbaa ha ume mere ka obi dịkwa ha mma anyị nyere ha aka ịmaliteghachi inwe ọmụmụ ihe na ikwusa ozi ọma malitekwa izigara alaka ụlọ ọrụ akụkọ ozi anyị na ọdụ akwụkwọ anyị anyị bụ ndị ọsụzọ pụrụ iche malitere ịma asụsụ Hausa mgbe ọtụtụ ndị nọ n'obodo ahụ nọ n'oziọma ọma anyị n'asụsụ ha ha gere anyị ntị ma ndị nọ n'okpe akacha kacha ekpe na aka na-achọghị iji ntị anụ ozi ọma anyị na-ekwusa n'ihi ya anyị kwesịrị ịkpachara anya e nwere otu oge otu nwoke ji mma chụọ mụ na onye mụ na ya sogo ozi ọma ọsọ obi dị anyị ụtọ na anyị gbakarịrị ya n'ọsọ nke mere na o jideghị anyị n'agbanyeghị nsogbu ndị a Jehova mere ka obi ruo anyị ala ọnụọgụ ndị nkwusa amalitekwa ịmụba abọma nke a na amaokwu nke asatọ taa e nwere ihe karịrị narị ndị nkwụsị ise na-eje ozi n'ọgbakọ iri na otu na Kano a kpagburu anyị na Naijiria. n'ọnwa Ọgọst afọ 1968 mgbe anyị ka nọchara na Kano ọnwa ole na ole e zigara ndị ọzụzụ pụrụ iche abụọ ọzọ na Niamey bụ isi obodo Naijiria Repọblik. ọ dị n'ebe ọdịda anyanwụ Afrịka n'oge na-adịghị anya anyị chọpụtara na Naijiria bụ otu n'ime ebe ndị kacha ekpo ọkụ n'ụwa anyị ga-amụta otu anyị ga-esi ebi n'ebe ahụ na-ekpo ọkụ mụtakwa French bụ asụsụ a kacha asụ n'obodo ahụ n'agbanyeghị ihe ndị a niile anyị tụkwasịrị Jehova obi ma malite ikwusa ozi ọma n'isi obodo ahụ anyị na ndị nkwusa ole na ole nọ ebe ahụ n'oge na-adịghị anya ihe furu obere ka ọ bụrụ mmadụ niile nọ na Niamey ndị nwere ike ịgụ ihe nwetara akwụkwọ anyị ji amụrụ ndị mmadụ Baịbụl bụ eziokwu ahụ nke na-eduba na ndụ ebighị ebi ndị mmadụ na-achọdo anyị abịa ka anyị nye ha akwụkwọ ahụ n'oge na-adịghị anya anyị chọpụtara na ndị ọchịchị achọghị iji anya ahụ ndị ama Jehova n'ọnwa Julaị afọ 1969 anyị gara mgbakọ sekit mgbe e nwere n'obodo ahụ ihe dịka mmadụ iri abụọ bịakwara ya ọ nọ na-agụsi anyị agụ ike ka anyị hụ mgbe a ga-eme ndị nkwusa abụọ baptizim ma n'ụbọchị mbụ nke mgbakọ ahụ ndị uwe ojii bịara kwụsị ihe omume ahụ ha kpọrọ ndị ọzụzọ pụrụ iche na onye nlekọta sekit gawa n'ụlọ ọrụ ndị uwe ojii mgbe ha gbachara ya ajụjụ ọnụ ha gwara anyị ka anyị bịaghachi n'echi ya mgbe anyị chọpụtara na agwọ nọ n'akịrịka anyị haziri ka ekwu okwu baptizim n'ụlọ mmadụ mee ndị nkwusa ahụ baptizim na nzuzo n'otu osimiri mgbe izu ole na ole gachara ndị ọchị chụpụrụ mụ na ndị ọzụzọ pụrụ iche ise ndị ọzọ ha nyere ya awa iri anọ na asatọ ịpụ n'obodo ha ọ bụkwa anyị ga-eji aka anyị hazie otu anyị ga-esi ala anyị rubere ha isi ma laghachi n'alaka ụlọ ọrụ anyị dị na Naijiria e nyere anyị ọrụ ọzọ n'ebe ahụ ezigara m n'obodo Urinsubara dị na Naijiria. ikwusa ozi ọma ebe ahụ na ịmụrụ ndị mmadụ Baịbụl tọrọ m ụtọ mụ na obere igwe ndị nkwusa anọ ebe ahụ so jee ozi ma mgbe ọnwa isii gachara alaka ụlọ ọrụ gwara m ka naanị m gaghachi ya. o juru m anya na mmalite ụjọ atụtụkwa m ma m chọkwara ịhụ ụmụnna anyị ndị nọ na Naijiria ọzọ m gaghachiri Niamey n'ụbọchị na-esote ụbọchị m ruru ebe ahụ otu nwoke onye Naijiria bụ ọchụnta ego matara na mba onye ama Jehova ọ malitere ịjụ m ajụjụ gbasara Baịbụl mụ na ya mụrụ ihe mgbe ọ kwụsịkwara ịṅụ sịga na ịṅụ oke mmanya o mere baptizim mgbe e mechara obi dị m ụtọ na m so kwusa ozi ọma na Naijiria ndị mmadụ jikwa nwayọọ nwayọọ na-anabata eziokwu Baịbụl mgbe m bịara n'obodo ahụ e nwere ndị ama Jehova iri atọ na otu ma mgbe m na-apụ ha dịzi iri isii na itoolu anyị amachaghị otu ozi ọma si aga na gini. n'ọnwa Disemba afọ 1977 m lọtara naijiria maka ọzụzụ mgbe ọzụzụ ahụ wuru izu atọ gwụrụ onye na-ahaziri kọmitii alaka ọrụ aha ya bụ Malcolm Vigo nyere m akwụkwọ ozi si n'alaka ụlọ ọrụ Sierra Leone ka m gụọ ha na-achọ nwanna nwoke bọs ụzọ pụrụ iche ahụ gbasiri ike onye na-alụbeghị nwaanyị nakwa onye na-asụ bekee na french nke ọma ka o nwee ike ịbụ onye nlekọta sekit na guinea nwanna vigo gwara m na ọ bụ ọrụ ahụ mere eji na-azụ m mana ọ gwasịrị m ike na ọrụ ahụ abụghị obere ọrụ ọ sịrị m chee ya nke ọma tupu gị ekweta ịrụ ya m gwara ya ozugbo sị ebe ọ bụ Jehova na-eziga m ebe ahụ m ga-aga m ji ụgbọelu gaa Sierra Leone gaa n'alaka ụlọ ọrụ dị ebe ahụ otu onye so na kọmiti alaka obodo ahụ sịrị m anyị amachaghị otu ozi ọma si aga na Guinea ọ bụ eziokwu na ọ bụ alaka ụlọ ọrụ ahụ na-ahụ maka ozi ọma na-ekwusa na Guinea bụ obodo dị ha nso ha anaghị enweta ozi si n'aka ndị nkwusa nọ n'obodo ahụ n'ihi na e nwere ọgba aghara mbọ niile ha gbara inweta onye ga-anọchite anya ha n'obodo ahụ kụrụ afọ n'ala n'ihi ya ha gwara m ka m gaa n'isi obodo Gini bụ konakri Conakry gbalịa ka ndị ọchịchị nye m ikike ibi n'obodo ahụ mgbe m rutere na Conakry m gara n'ọfịs ndị na-anọchite anya Naịjirịa n'obodo ahụ hụ onye isi ha m gwara na m chọrọ ị na-ekwusa ozi ọma na Guinea ọ gwara m ka m ghara ịnọ ebe ahụ n'ihi na e nwere ike ịnwụchi ma ọ bụ merụọ m ahụ ọ sịrị m laghachi Naịjirịa ga-akwụsawa ozi ọma mana m sịrị ya achọsiri m ike ịnọ ebe a n'ihi ya o degara minista na-ahụ maka ihe ndị na-eme na mba Gini akwụkwọ ozi ka o nyere m aka minista ahụ nabatakwara m nke ọma mgbe obere oge gachara m gaghachiri n'alaka ụlọ ọrụ anyị dị na Sierra Leone gwa ha na minista ahụ nyere m aka inweta ikike ịnọrọ ụwa n'obodo ahụ obi tọgburu ụmụnna ndị ahụ atọgbu mgbe ha nụrụ otu Jehova si gọzie ije m ndị ọchịchị kwere ka m nọrọ na Gini. malite n'afọ 1978 ruo n'afọ 1989 m rụrụ ọrụ sekit na Guinea na Sierra Leone bụrụkwa onye na-enyere onye nlekọta sekit aka na Liberia na mmalite m na arịakarịa ọrịa mgbe ụfọdụ n'obodo dịpụrụ adịpụ ma ụmụnna na-agbalị ike ha niile kpọga m ụlọ ọgwụ n'otu oge ịba na okpojisiri m ike mgbe m mechara gbakee m chọpụtara na ụmụnna nọ na-ekwurịta ebe ha ga-eli m n'ihi na ha chere na m ga-anwụ n'agbanyeghị nsogbu ndị a o nweghị mgbe ọ bụla m chere eche ịhapụ ozi m na-eche obi zikwara m ike na ọ bụ naanị Chineke ga-akacha chebe m n'ihi na anyị nwụwo di o nwere ike ịkpọlite anyị n'ọnwụ mụ na nwunye m tụkwasịrị Jehova obi n'afọ 1988 m matara Dọkas ọ bụ nwana nwaanyị na-asụ ụzọ onye ji ife Jehova kpọrọ ihe dịrịkwa umeala n'obi anyị lụrụ mụ na ya esoro na-arụ ọrụ sekit o so m ọrụ ike n'ozi m ọ dịkwa njikere ịhapụ ihe ọ bụla maka ofufe Jehova mụ na ya na-eji ụkwụ gaa ihe ruru kilomita iri abụọ na ise buru akpa anyị gaa leta ọgbakọ ọ bụrụ na ọgbakọ anyị chọrọ ileta dị anya karịa nke ahụ anyị na-abanye n'ihe ọbụla ga-ebugali anyị ebe ahụ ya bụ ihe ọbụla nwere ike iburu anyị gafee ụzọ ọjọọ apịtị juru nwunye ndọkasị nwere obi ike dịka ihe atụ enwere mgbe ụfọdụ anyị na-agafe mmiri agụ iyi juru na ya n'otu oge anyị mere njem were abalị ise otu akwa mmiri gbajiri ejirizi ụgbọ epepe bufee anyị mgbe nwunye m biliri ka o si n'ụgbọ ahụ pụta ọ dabara n'ime mmiri ahụ n'ebe miri emi ma mụ ma ya nwa amaghị mmiri egwu e nwekwara agụ iyi na mmiri ahụ obi dị anyị ụtọ na ụfọdụ ụmụ okorobịa mabara na mmiri ahụ gụpụta ya anyị abụọ rụrụ nrọ ọjọọ gbasara ya ruo oge ụfọdụ ma anyị ka nọkwa na-arụ ọrụ sekit anyị na mmalite afọ 1992 o juru anyị anya mgbe anyị mata na nwunye m dị ime ihe a ọ ga-eme ka anyị kwụsị ozi oge niile pụrụ iche anyị nọ na ya anyị chere sị Jehova enyela anyị onyinye n'ihi ya anyị kpebiri ịgụ nwaanyị nwaanyị ahụ gift nke pụtara onyinye ja mgbe afọ anọ gachara anyị mụrụ gift, anyị mụrụ nwanne ya nwoke bụ Erik ụmụ anyị abụọ bụ onyinye Jehova nyere anyị Ja gift jụrụ ozi n'ọfịs ndị nsụgharị dị na Conakry ruo oge ụfọdụ Erik abụrụ ohu na-eje ozi ọ bụ eziokwu na nwunye m mechara kwụsị ịba ọsụ ụzọ pụrụ iche ọ kwụsịghị ịsụ ụzọ oge niile ma mgbe ọ nọ n'azụ ụmụ anyị Jehova nyere m aka ma aka nọrọkwa n'ozi oge niile pụrụ iche mgbe ụmụ anyị tolitere nwunye m malitekwara ịba ọsụ ụzọ pụrụ iche ugbu a anyị abụọ bụ ndị ozi ala ọzọ na konakri Jehova na-echebe anyị m gara ebe ọbụla Jehova chọrọ ka m gaa mụ na nwunye m ahụla otu Jehova si chebe anyị ma gọzie anyị ọtụtụ ugboro ịtọkwasị Jehova obi emeela ka anyị ghara ị na-echegbu onwe anyị otu ahụ ndị tọkwasịrị akụ na ụba obi na-echegbu onwe ha mụ na nwunye m esila n'ihe ndị mere anyị mụta na onye na-echebe anyị bụ Chineke onye nzọpụta anyị bụ Jehova ihe mere nke mbụ isi iri na isii amaokwu iri atọ na ise obi siri m ike na Jehova ga-echebe ndị niile tụkwasịrị ya obi otu mmadụ si echebe ihe bara ezigbo uru ekechiri n'akpa Samuel nke mbụ isi iri abụọ na ise amaokwu iri abụọ na itoolu isiokwu agwụla